AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala n'ụbọchị taa nwa chineke onye mụ na ya na-ezukọ ka onye nwe m nọnyere gị ka onye nwe m chekwaa gị ka onye nwe m duwe gị n'ebe ọ bụla nke ị na-aga na n'ụzọ gị niile na n'ihe ọ bụla nke ị na-eme ka onye nwe m kpuchite gị na amara ya ụbọchị niile nke na-adị ndụ ka anyị na-aga n'iru n'ụbọchị taa biko anyị na-achọ ileba anya n'okwu nke ntụgharị uche nke ezinụlọ isiokwu ahụ nke bụ nrịrịa ndị na-enweghị ọgwụgwọ nrịrịa ndị na-enweghị ọgwụgwọ nke a bụ otu n'ime nkọcha ndị anyị gụpụtara n'ụbọchị gara aga nrịrịa ndị na-enweghị ọgwụgwọ gịnị kpatara ụdị nrịrịa a na-esi abịakwasị mmadụ anyị kwuru okwu ya sị na ọ bụ asọpụrụra Chineke ịnụpụrụ Chineke isi egeghị ntị n'okwu ya emeghị ihe ọ na-achọ ọ bụ ya pụrụ ime ka mmadụ bụrụ onye nwetara onwe ya n'ọnọdụ nkọcha na nkọcha a na-ekwu okwu ya o nwere ụdị nrịrịa nke pụrụ ịdakwasị mmadụ emee aka mee ihe onye ahụ bụrụ onye na-anọgide n'ihe mgbu ọ dị ka enwe na olileanya na nrịrịa ga-akwụsị ya lọghachi ụfọdụ nrịrịa ndị a pụrụ ịkpọpụ mmadụ gịnị kpatara ihe ndị a ji na-adakwasị anyị egeghị ntị akpọghị mmadụ ibe anyị ihe akpọghị nwanne anyị ihe lee anya ka anyị na-atụgharị uche n'okwu ndị a ị ga-achọpụtasị na ọ bụ ọdịmma nke mụ na gị ka eji na-enye iwu ndị a niile n'ihi na ihe ọ bụla e mere pụọ na iwu ndị a nke Chineke nyeworo anyị udo agaghị adị ka anyị lebatụ anya n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ na otu na amaokwu nke iri abụọ na abụọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ na otu na amaokwu nke iri abụọ na abụọ iri abụọ na otu si jehova ga-eme ka ajọ ọrịa nke na-efe efe rapara na arụ gị rue mgbe ọ ga-eme ka ịgwụpụ n'elu ala ahụ ebe gị onwe gị na-aba inweta ya amaokwu nke iri abụọ na abụọ si jehova ga-ewere ọtịta arụ werekwa arụ ọkụ werekwa nrụrụ ọkụ werekwa oke okpomọkụ werekwa mma agha werekwa nchakpọ werekwa ọmụma ebu tigbue gị ha ga-achụkwa gị ruo mgbe ị ga-ala n'iyi lee ya gị onye mụ na ya na-atụgharị uche amaghị m ma ihe ị nwere ikwu n'ọnọdụ dị ka nke a mgbe mmadụ chineke kere eke ga-abụ onye ga-anọkata bụrụ onye na-ama ebu amaghị m ma ezụọla achịcha ma ọ bụ ihe anyị na-akpọ bred bịa chọpụta na o nwere ihe na-anyapasị n'ahụ achịcha ndị ahụ nke na-egosi na o mebiela mgbe a sị na mmadụ ga-abụ onye tiri nchakpọ gịnị bụ nchakpọ ihe ọ bụla i riri ọ gaghị apụta gị n'ahụ ị gaghị adị ka mmadụ na mmadụ ga-abụ onye tiri ọtịta arụ lee anya ọtịta arụ a na-ekwu okwu ya ebe a ọ bụghị na ị na-ahụ onwe gị na ị na-ata arụ ọ bụ ụkwara nta nke ga-eme ị na-akwa ya onye ahụ a na-ahị ihe ndị a dum na-atụ egwu gị onye mụ na ya na-atụgharị uche ihe anyị ji na-atụgharị uche n'okwu ndị a chetakwa na ọbụ ka anyị mara mgbe ihe ụfọdụ na-eme na ndụ anyị maọbụ na ndụ onye ọzọ ka anyị mata nwee ike nwee anya anyị ga-eji wee leba n'ime ihe ahụ nke na-eme sị ọ pụrụ ịbụ na a ga-elele anya ogbugbo n'ụzọ dị otu a ọ bụ ezie ọ bụghị mgbe anyị hụrụ otu ihe maọbụ nke ọzọ na ọnọdụ mmadụ anyị ekpebie sị na nkọcha dị ebe a ọ bụ ihe kwesịrị iji anya ime mmụọ chọọ gị onye mụ na ya na-atụgharị uche ile anya mkpụrụ okwu ndị dị aṅaa dị ebe ahụ ndị dị ka ihe otiti nrịrịa na-apụghị ọgwụgwọ nrịrịa ọ bụ ile anya gasị ahụbekwaghị m ka mbụ nke na-atụ egwu nke ọ bụ ịgwọcha ya alọghachi ọ bụrụ na ị chetara ihe anyị gụrụ n'akwụkwọ akwụkwọ isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ na otu ọ sị na ọ ga-eme ka ọrịa na-efe efe ajọ ọrịa na-efe efe rapara n'arụ mmadụ mgbe nrịrịa rapara n'arụ gị ọ dị mfe iwepụ ya mgbe ị na-ahụ ihe otiti ndị a nrịrịa ndị a na-apụghị ọgwụgwọ ihe ndị a na-arụrụ mụ na gị aka na anyị bụ ndị kwesịrị ido onwe anyị aka na ntị na anyị bụ ndị kwesịrị ileba anya n'ime ndụ anyị na anyị bụ ndị kwesịrị ịkpachapụrụ onwe anyị anya na ihe ndị a niile ọ bụrụ anyị gba nkịtị pụrụ iwetara anyị nkọcha nke dị oke egwu na ọ pụrụ ịkpọbata ikike nke na-alalụ alalụ n'ime ndụ mụ na gị ọ dị mkpụrụ okwu ọzọ nke anyị na-agaghị gbata ụkwụ nke bụ nrịrị ahụ nke na-esi n'otu onye fere ibe ya ma ọ bụ site na nna fere nwa nrịrị a bụ nke na-adị site n'ọgbọ rue n'ọgbọ nke a bụ otu ihe nke na-egosi na o nwere nkọcha nke na-alụ ọlụ n'ime mba n'ime ezinụlọ n'ime mmadụ ọ bụ ya na-akpata mgbe bụla a chọpụtara ihe ndị a chọọ ileba ya anya ihe a na-achọ ụzọ mata bụ ihe kpatara nkọcha dị otu a mgbe gara aga ọ dị otu nwoke dị iri afọ isii onye bụkwa onye ọzụzụ atụrụ ma ọ bụ onye ụkọchukwu ọ dị nrịrịa nke dakwasịrị nwoke a nrịrịa ahụ bụ nke na-eme ka onye ọ bụla nke na-arịa ya ahụ ya abụrụ ihe ga na-ewepụta ụmụ ihe ụfọdụ ndị dị ka ayọn ndị a na-enye aka ime ka ahụ gbasie anyị ike ma ọ bụrụ na ọ kpụpụta ihe ndị a n'ọbara ya kama itiba ya n'ebe e kwesịrị iji ya lụọ ọrụ ya were ya tinye n'ebe imeji nwoke a nọ ma ọ bụ tinye n'obi ya nke na-ekwesịghị ekwesị abịa chọpụta na mgbe nna nwoke a dị iri afọ isii na asaa ka nrịrị a gburu ya onye ọkachamara na-elekọta ya gwa ya si n'ezie na ọ bụ site n'ebe nna ya nọ ka o si bute nrịrị a na anaghị agwọ ya agwọ na ọ ga-anọgide ruekwa mgbe o wepụrụ ndụ ya nke a mere ka a chọọ ụzọ nke dị iche a ga-esi na-elebara nwoke a anya ma n'ime ihe ndị a niile ya ruo otu ụbọchị a gara ife Chineke ọtụtụ ndị ekpere dị iche iche zukọkwara ebe ahụ ndị na-ekpe ekpere kperuo ekpere ahụ otu ekperuru ya site n'ikike nke mmụọ nsọ nwoke ahụ wee bilie kpọkuo Chineke si ya n'ụtụtụ ụbọchị taa n'ezie ọ dị ihe ọ bụla bụ nrịrịa nke na-efe efe nke ya butere site n'ihe nna ya metara ma ọ bụ n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ na-asị ka nrịrịa hapụ ya n'aha jizọs lee anya ị gaghị ekweta a na-akọ ya otu a ya dị ka ọ bụ ihe gbara efere otu a ka nwoke a si wee were onwe ya ihe ndị a emesiwo arọ ise agasiwo ọ dị mgbe nrịrịa lọghachiri n'ebe nwoke a nọ ọ bụ ya kpatara ọ dịghị mgbe mmadụ ga-eji ike na-asị ma ọ bụ nrịrịa ma ọ bụ nke ọzọ n'ihi ụkpara ya na ụdị nrịrịa nke ọ bụ ịsị na a ga-asị na nke a bụ nkọcha ọ bụghị nrịrị ọ bụla nke anyị hụrụ anyị asị na ọ bụ nkọcha na-alụ ọlụ ebe a ụzọ kachasị mfe anyị ga-esi wee chọpụta ihe ndị a bụ ịgbakụrụ Chineke site n'ikike nke mmụọ nsọ a pụrụ ime ka ihe nke na-enye anyị nsogbu ma ọ bụ nrịrị anyị bụrụ nke doro anyị anya ezikwa anyị ụzọ anyị ga-esi nwee ogbugbo n'ime ya ọ bụ ihe ojide mkpa ka onye ọ bụla bụrụ onye ga na-abịaru chineke nso otu ọ ga-abụ n'ọnọdụ dị otu a gị na chineke ahaziekwanụ ihe ụfọdụ ga-ewe nweta ogbugbo nweta ọgwụgwọ ya gaziere gị mgbe ị na-eje ije n'ụzọ dị otu a ezi enyi m ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at yaho com awrnigeria at yaho dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chekwuta na nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 63 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma gee abụ dị mma n'ụbọchị taa na nkega nke atọ nke ọkpụkpọ oku Jehova na-akpọ ka ebe ikpe na akwụkwọ Maịka isi nke isii anyị ga-ewere ihe ọgụgụ anyị na amaokwu nke asatọ taa mgbe Jehova kpọrọ ụwa ikpe kpọọ ndị ama ụmụ ụwa achọwa ụzọ ha ga-eji mee ka ihe tọọ Jehova ụtọ ma taa Jehova sịrị anyị ihe ndị a niile anyị gụsịrị anyị chọrọ iji efe ya ọ bụ ya ka anyị na-achọ na amaokwu nke asatọ na akwụkwọ maịka isi nke isii Jehova sị gị mmadụ o gosiwo gị ihe dị mma ọ bụkwa gịnị ka Jehova na-achọ n'aka gị ma ọ bụghị naanị ime ihe ekpere n'ikpe na ịhụ ebere n'anya na iji obi umeala soro Chineke gị na-eche mgbe mmadụ chere na ya ahụ n'ụzọ o ji efe Chineke Chineke achọpụta na nzaghachi anyị abụghị nke zuru oke gịnị ka Jehova na-achọ gị mmadụ chi anyị chọrọ ezi ikpe chi anyị chọrọ ezi ikpe mmadụ na ibe ya taa gburugburu anyị ile ihe na-emenụ ndị mmadụ na-aghọgbu ibe ha ụfọdụ ga ha arụ otu kpọrọ ndị enyi ha ka ha bịa bụrụ ndị akaebe imegide onye ha maara na ikpe ziri jehova achọghị nke a n'etiti mmadụ ụgha dị iche iche akaebe dị iche iche ma chetakwa na iwu jehova na-asị gị agbala ama ụgha gbagide mmadụ ibe gị mgbe ị na-eme ya ọkpụkpụ okwu nke ikpe jehova na-akpọ agaghị agara gị jehova chọrọ ikpe ziri ezi n'etiti mmadụ na ibe ya jehova chọrọ okpukperechi nke aka ịdị ọcha Jehova sị na ya achọrọ mmadụ ịhụ ibe ya n'anya gịnị ka Jehova na-achọ achọrọ ka ịhụ mmadụ ibe gị n'anya elee otu ịhụnanya gị dị gị onye na-ebili gị igbu ibe gị elee otu ịhụnanya ibe gị nọ gị onye na-ahụ ihe ziri mmadụ gị napụ ya n'ụwa a gbara gburugburu ugbu a ọtụtụ ndị nọ n'ihe anya mmiri n'ihi ihe ruru ha na-anara ha ndị mmadụ na-emere ibe ha ihe ka e wee too ha ha anaghị esi n'ala ala obi ha mee ihe n'ihi ahụ izi mmadụ ole nwere ahụ izi taa ọ na-ara ahụ ụfọdụ anaala ibe ha ala ha ụfọdụ anaala ibe ha nwunye ha ụfọdụ anaala ibe ha di ha ndị inyom na-achụpụ di ha ka ha were ngwongwo di ha rie baa ọgaranya ụfọdụ na-egbu ibe ha ka ha were mee ihe dị ha mma ịhụnanya adịghịkwa Jehova na-akpọ oku lọghachikwutenụ m ebe na ọgwụla anyị ihe dị mma gịnị ka Jehova na-achọ ọ bụ ka anyị mee ihe n'etiti ụmụ mmadụ ka udo dị nke abụọ bụ na Jehova na-achọ ka ọ dịrị anyị na ya na mma ka anyị were obi anyị niile chọọ Jehova ị ga-ahụ ya n'ụzọ zuru anya n'obi dị mma ka obi anyị bụrụ nke ga-eso Jehova anyị bụrụ ndị ga-ewedo onwe anyị n'ala dịka amaokwu nke asatọ na abụ anyị mmadụ kwesịrị ịbụ ndị nwere ume dị umeala inwe obi dị umeala Jehova ga-ahụ gị n'anya n'ihi na ọ na-asị gị Ngozi na-adịrị ndị dị umeala n'obi n'ihi na ndị ahụ ka a ga-abụ ụmụ Chineke ọ bụrụ na ị bụrụ nwa Chineke ị ga-eketa ụwa ọhụrụ ahụ jehova na-asị ka anyị bụrụ ndị dị umeala ndị dị umeala n'obi ga-ejere ụmụ mmadụ ozi inye aha jehova otito ndị dị umeala n'obi agaghị enwe mpako ndị dị umeala n'obi ga-enwe mgbaghara mmehie n'ibe ha ndị dị umeala n'obi ga-enwe eziokwu ha ga-enwe ịhụnanya jehova na-achọ ndị dị otu a taa jehova na-achọ ndị dị otu a taa ka ha bịa efe onye nwe anyị ọ bụghị site na onyinye. ọ bụghị site n'ọchịchị àjà ọ bụghị site n'ịga n'ụlọ ebe a na-ekwu okwu n'ikuku inye mmadụ ihe gị ga ka agbasa ya n'ikuku na ọ nyere ya ọ bụghị ụdị ofufe ndị ya ka Jehova na-achọ Jehova chọrọ eziokwu ndị ga-eme ihe Jehova na-achọ ndị ga-edebe iwu ya ndị na-agaghị agba amụwa ụgha gbagide ibe ha ndị na-agaghị ewere ihe ruru onye ọzọ ihe ruru onye ọzọ ya bụrụ nke ha gị nwa mmadụ jehova na-achọ ezi omume n'aka gị ma na asị ka anyị na-achọ ezi omume ka ezi omume nke jizọs kraịst zụrụ anyị oke chi anyị mere anyị obere nye anyị mgbaghara mmehie ka ndị na-anụ olu m onye lụrụ olu m ugbu a na-ekwupụta mmehie ya ikpebi ịrapụ mpako ndị a niile ma were obi dị umeala so jehova chi anyị nụrụ ma gbaghara ya mmehie kwee ka udo jehova gara anyị ka ọ dịrị anyị na mma ka e bụrụ ndị ka eketa alaeze a mgbe jizọs ga-abịa n'aha jizọs kraịst bụ onyenwe anyị okenye onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke si osu imela na mgbasa ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ nyere anyị nwa aka ndị na-ege eghe ka anyị bụrụ onye ga na-eso nzọmụkwụ nke Kraịst n'ihe ọ bụla nke anyị tiri aka n'aha Jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail onye ọma na-ekentị ohere ọma ka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-ekelekwa ndị SDA ọvụma ama asaa ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa arụ ekpere mbụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba anyị niilu mee n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo